Ị ga-ejinwu i naịra mee ụbọchị iri abụọ na anọ nke ọnwa Ọktoba afọ puku abụọ na iri abụọ na otu.